AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Mgbe onye ọma na-ege ntị ndewo ya dịrị gị mma dịrị nwoke mma dịrị nwaanyị mma dịrị ikwu na ibe ndị na-ege anyị ntị n'oge okwu ahụike anyị ụbọchị taa anyị ga-eleba anyị n'isiokwu nke na-asị ahụike anyị dịka o ji mekọta ogige ebe anyị bi ahụike anyị dịka o ji mekọta ogige ma gburugburu ebe anyị bi kee ihe bụ ogige maọbụ gburugburu ebe anyị na-ebi obi bụ ihe kwesịrị ịdị anyị mkpa n'ime ndụ anyị n'ihi na ọtụtụ ọrịa ndị anyị na-enweta maọbụ anyị na-arịa bụ ihe na-esite n'ogige anyị maọbụ na gburugburu ebe anyị bi ọtụtụ ọrịa dịka anyị ga-achọpụta n'isiokwu anyị nke na-asị ahụike anyị dịka ọ gbasara ogige maọbụ gburugburu ebe anyị bi ga-eme ka anyị mata na anyị na-enweta ọtụtụ ọrịa ndị dịkarị iche iche site n'ogige anyị ogige anyị nagidere ihe ha ndị dị ndụ na ihe ndị na-adịghị ndụ ihe dị ka mmiri oyi aja mmerịkọta mmadụ na ibe ya na ihe dị ka nnweta ihe ndị a dum bụ ihe anyị na-ahụ na gburugburu ma ọ bụ n'ogige anyị ebe anyị na-enweta onwe anyị ma ọ bụ ebe anyị na-ebi obi anyị na ụzọ nkọwa dị iche anyị ga-enwe ike kewapụta ogige anyị n'ụzọ nkega atọ nke mbụ bụ na anyị ga-ekewapụta ya na ihe nke anyị na-elere anya maọbụ bụ ihe anyị na-ahụ anya nke dị ka mmiri ma ọ bụ oyi nke anyị na-ekuta na ogige anyị ma ọ bụ aja nke dị na gburugburu ebe anyị na-ebi obi ma ọ bụ ụlọ anyị ma ọ bụ unyi nke na-esi na gburugburu ogige anyị na-apụta ma ọ bụkwanụ ihe nke anyị na-enweta site n'ogige anyị niile dị iche iche nkega ọzọ bụ ihe ndị ha dị ndụ ndị gbara anyị gburugburu dị ka osisi ụmụ anụmanụ ndị ha anyị na-eri ma ụmụ anụmanụ ndị na-ebunye si ọrịa maọbụ anyị na-esita n'ime ha enweta ọrịa ndị na-emekọta ogige anyị ha mgbe dum nkega ọzọ bụ mmerịkata ndị agbata obi ma ọ bụ omenala ma maọbụ aka ọrụ nke anyị na-arụ maọbụ okpukperechi anyị n'ime obodo ihe ndị a dum ka anyị kpọsịrị n'oge awa a nwere mmekọta dị iche iche metụ ahụike anyị ma ọ bụ ọdịmma anyị n'ime ime obodo ahụike mmadụ nwere ndabere dị ukwuu n'ebe gburugburu ebe anyị na-ebi obi kepụta na ahụike anyị bụ ihe anyị ga-asị na o nwere ndabere n'ebe ọnọdụ ọjọọ niile dị iche iche nọ n'okike anyị dị ka mmiri ọjọọ nke anyị na-aṅụ ala nke jọrọ njọ anyị nwere ike ibi obi oyi ọjọọ nke anyị na-eku ụlọ anyị na-adịghị mma obibi nke anyị na-ebi mgbe ụfọ ụmụ anụ ndị ha gbara anyị gburugburu bụ ihe dị na njikere ị na-ebunye anyị ọrịa dị iche iche ma ihe ọtịta nke na-esita n'ogige anyị dum ihe ndị a dum bụ ihe na-eme ka ọnọdụ ahụike anyị bụrụ ihe jọgburu onwe ya n'obodo anyị maọbụ n'ogige anyị dum n'ụbọchị taa anyị ga-eleba anya na ihe dịkasịrị mkpa n'ime ndụ mmadụ nke a na-akpọ mmiri mmiri bụ ihe dị mkpa n'ime ndụ mmadụ n'ihi na mgbe ụfọ anyị na-aṅụ mmiri aṅụ anyị na-ejikwa mmiri asa ahụ anyị na-ejikwa ya na-esi ihe anyị ga-eri ile anya na-ahụ anyị nke ọma ndị mmụta mere ka anyị mata na ahụ anyị nwere mmiri n'ime ahụ anyị kepụtanụ na okwu nke ndị Igbo na-ekwu sị na mmiri bụ ndụ bụ ee ma bụrụ okwu pụtara ìhè n'ezie mmiri bụ ihe dị mkpa n'ime ndụ mmadụ mmiri anyị ga na-aṅụ bụ mmiri anyị kwesịrị ilezi anya nke ọma otu anyị ga-esita n'ụzọ dị otu a gbanarị ọrịa ọjọọ dum anyị nwere ike inweta n'isiokwu anyị n'ụbọchị taa anyị ga-eleba anya n'ụzọ anyị na-esi enweta mmiri ndị anyị na-eji eme ihe ọbụla anyị chọrọ ime n'ime ogige anyị ihe kwesịrị ma ọ bụ ụdịdị kwesịrị mmiri ahụ ịdị nke anyị ga-ahụ anya sị ee na nke a bụ ezi mmiri nke kwesịrị anyị ịṅụ ma ọ bụ were mee ihe ọbụla nke anyị na-eji mmiri eme anyị ga-elebakwa anya n'ụzọ anyị ga-eji dozie mmiri ahụ nke ọma ka ọ bụrụ ihe na aga enye anyị ọrịa ọjọọ ndị a anyị na-arịa ma ọ bụ site n'oge ruo n'oge igbo onye ọma na-ege ntị anyị ga-akwụsị ebe a n'ụbọchị taa ma ụbọchị ọzọ anyị ga-enwe ike leba anya n'isiokwu ndị a nke anyị kpọpụtara unu ma nwee ike mata ihe omimi dị na isiokwu ndị a dum ma ruo mgbe ahụ ọ ga-amasị m ka unu bụrụ ndị ga-anọ ma na-ebi ezi ndụ ị na-elekere onwe unu anya site na ị na-edota ogige anyị ụcha ma na-eme ka ogige anyị bụrụ ihe ga-adị mma bụrụ ebe dị mma na obibi otu anyị na-aga na-esi n'ụzọ dị otu a na-enweta ụmụ ọrịa ọjọọ ndị a dum anyị na-arịa anyị na-asị unu na ọka ọma nọ. ekelela nwanne anyị nwoke onye nyere anyị okwu nke ahụike taa imeela do chineke chia n'ime ezinụlọ gị ka chineke gọzie gị na-enye gị amamihe n'ihe niile ị na-eme igbu ọma na-ege ntị ọ ka bụkwa Adventist World Radio ka ị na-ege ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com

ihe niile gbọtọ Chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla Chineke anyị bụ Chineke Chineke bụ mmụọ Chineke Chineke na na ụmụ niile bụ Chineke bụ mmụọ aghụghọ Chineke bụ mmụọ n'ihi na Chineke na chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọ bụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkwa oju ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị Chineke bụ mmụọ Chineke cheta ọkwa dị na-aza njọ ya n'iru mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ

gị isi dị Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke chineke anyị bụ mmụọ ka anyị tụọ egwu chineke ngọzi ya ga-abụrụ nke anyị unu emeela ndị missionaries of Aba ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ngọzi ya na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-arịọ gị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo Igbo onye na-ege ntị ndewo ana m ekele gị ana m anabata gị na ohere ọma ọzọ nke Chineke nyewuru anyị iji leba anya n'akwụkwọ nsọ ka ihe gara gị nke ọma ka Chineke m leta gị n'ezinụlọ gị isiokwu nke anyị na-eleba anya n'ụbọchị taa na-asị Chineke bupụrụ nkume Chineke bupụrụ nkume ihe ọgụgụ anyị ga-esite n'akwụkwọ onye ozi Matiu isi iri abụọ na asatọ amaokwu nke abụọ Chineke anyị onye bi n'eluigwe biko anyị na-arịọ amara gị n'oge dị ka nke a bịa nọnyere ụmụ atụrụ gị nyere anyị aka ka anyị matasị na ị ka pụrụ ibupụ ọbụna nkume nke nọchiri anyị n'ụzọ ọ bụla biko onye nwe anyị mgbe anyị na-atụgharị isiokwu a mee ka anyị ghọta ya n'aha Jizọs anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ Matiu isi iri abụọ na asatọ amaokwu nke abụọ ọ sị ma lee ala ọma jijiji ukwuu dara n'ihi na mmụọ ozi nke onye nwe anyị si n'elu igwe rịdata bịarue bupụ nkume ahụ wee nọkwasị na ya na anyị asụ ụbọchị izu ike nke bọrọ ụbọchị nke mbilite n'ọnwụ nke Jizọs ka ndị na-eso ụzọ Jizọs gbakọrọ n'ụlọ ahụ nke dị n'elu mmeri wee kpọọ ha sị lee ụtụtụ echi anyị ga-ebili ga meghee ili ahụ ma tee arụ Jizọs mmanụ Pita akụja si ya isi ọ gị ọnụ biko echekwala ihe dị otu a ịmanye na ihe ize ndụ dị na ya na ndị agha nke ndị Rom nọ n'ụzọ niile ụjọ ji onye ọ bụla n'otu aka ahụ Thomas ghọrọ okwu a n'ọnụ Pita si ite ili ya mmanụ nke ahụ apụghị omume onye gajekwana ibupụ nkume ahụ eji buchie ọnụ ili n'ihe ndị a niile mkpebi nke ọgbakọ nta a kpebiri bụ na ọ bụ ihe na-apụghị omume ọ bụ ihe ize ndụ n'ihi na ndị agha ndị Rom nọ na-eche ili ahụ nche n'ihi na nkume ahụ eji buchie ọnụ ili nke Jizọs bụ nke dị arọ nke ụmụ nwanyị abụọ na-adịghị ike dị ha n'ime pụrụ ibupụ ma ụmụ nwaanyị abụọ ndị a amaghị ihe ọzọ ha ga-ekwu ha amaghị ọsịsa nke ha ga-enye ka ndị ha na ha na-emekọ ihe wee nwee afọ ojuju ma ụmụ nwanyị abụọ a bụ ndị jupụtara n'okwukwe n'ezie n'ụtụtụ ụbọchị mbụ n'izu ahụ mgbe Jerusalem ka dara jụụ nọ n'ụra ụmụ nwanyị abụọ ndị a ebiliela gbara garuo n'ili ahụ mgbe ha ruru n'ili ha hụrụ ihe ka anya ha ebupụla nkume nke ili ahụ onye ala ibe ya anya n'ihu onye ele ibe ya anya n'ihu ma ọ bụ ihe ijuanya nye anyị n'ụbọchị taa ebe anyị maara na Chineke bụ chi nke na-eme ihe ọ bụla nke ọ chọrọ ime otu ahụ si masị Chineke n'obi ka ọ na-esi eme ihe ya ọ bụghị Chineke bụ onye mere ka ịnyịnya ibu okwu ọ bụghị Chineke a bụ onye mere ka mmiri si na nkume gbapụta ọ bụ Chineke a bụ onye zitere nri nke eluigwe bụ mana ọ bụghị Chineke a bụ onye sitere na anụ mfe zụọ mmadụ nri ọ bụghị Chineke bụ onye mere ka ka mmiri ghọọ mmanya ọ bụkwa otu onye okike a bụ onye mere ka pete chọta ọbụna ego n'ime ọnụ azụ were tụọ ụtụ nke ya na jizọs kraịst ọ bụrụ na mụ na gị n'ụbọchị taa ga-eji okwukwe gaa njem na-abụghị ihe anyị na-ahụ n'anya n'ezie chineke ga-ebupụ nkume ahụ nke dị n'ime ndụ gị chineke ga-ebupụ nkume nke nramahụ gị niile chineke ga-ebupụ nkume nke ekweghị ekweghị chineke ga-ebupụ nkume nke obi ịda mba ọ ga-ebupụ nkume nke enweghị olileanya n'ime ndụ gị ọ bụ chineke nke na-adịghị ihe rara ya ahụ n'omume ihe ndị ahụ dị mmadụ ka ihe na-agaghị eme eme ma Chineke bụ onye na-eme ka ihe ndị a gbaa mfe chọta nke a n'akwụkwọ Matiu isi iri na itoolu amaokwu nke iri abụọ na isii ọ bụ okwukwe bụ ikike nke mụ na gị nwere okwukwe bụ ihe anyị ga-eji nwee ike merie ọbụna nramahụ ọbụla nke na-eche anyị iru ọ na-eme ka ibu anyị dị mfe ọ na-eme ka anyị nwee ike ọbụna n'ọnọdụ nke adịghị ike anyị ọgbachi ya niile nke onye iro na-eji edochi ụzọ mụ na gị ọ bụrụ na mụ na gị gaa njem n'okwukwe ihe ndị a dum ga-enye ohere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ị pụrụ ijide aka nke Chineke ma zọpụ njem nke okwukwe ma lee anya mata ma nkume ndị ahụ nke nọ n'ime ndụ gị ma ọ ga-enye ohere ma ọ bụ na ọ gaghị enye ohere were okwukwe nabata nkwa niile nke Chineke kweworo ka ịhụ ma ọ bụ na ọlụ ebube agaghị emezu n'ime ndụ gị tụkwasị Chineke obi na okwukwe ọ dị mkpa nke ị na-amaghị otu ị ga-esi wee leba ya anya were okwukwe dowe ya n'iru Chineke ọ dị ihe nke ị chọrọ ime ị maghị otu isi ebido ya chee ya n'iru Chineke na okwukwe ọnọdụ ọ bụla nke na-echu gị ụra abalị chee ya n'iru Chineke na okwukwe ma lee anya hụ ma ọ bụ na Chineke agaghị agbanwe ndụ gị lee anya mata ma ọ bụ na ọ dị ihe nke karịrị Chineke na omume nramahụ nke mụ na gị na-enwe ụbọchị niile nke ndụ anyị ọ bụ site na anyị enweghị okwukwe ihe ọ bụla nke bịara n'ọzọ anyị ya bụrụ ọgbachi ma ọtụtụ ndị bụ ndị ji okwukwe jee ije ma ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ hibru isi iri na otu ị ga-ahụ ya site na ebraham ruekwa n'ebe ọ kwụsịrị ndị ya bụ ndị ji okwukwe gaa njem n'ihi na ha eji okwukwe gaa njem ndị a bụ ndị nwere ike ịnwapụta chineke ọ ga-amasị gị n'ụbọchị taa ịnwapụta chineke ọ ga-amasị gị n'ụbọchị taa iji ije n'okwukwe ọ ga-amasị gị n'ụbọchị taa iji okwukwe mee ka ndụ gbara gị ferefere ọ bụrụ na nke a bụ mmasị gị Jehova ga-enye gị okwukwe nke na-alụpụta ezi ihe n'ime ndụ gị ezi enyi m ị ma na Chineke na-eme ihe rịba ama n'ime ndụ anyị ka m chekwutara gị na Chineke anyị na-agwọ ọrịa Chineke anyị na-akpọli onye nwụrụ anwụ kwere na Chineke kwere na mmụọ nsọ nwa Chineke na-ege ntị onye mgbasa ozi eze nlewemchi imela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma anyị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a arigiria at com at ma ọ bụ at gmail com ezi enyi m kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo